Enotis m n'ihe a Pope Francis kwuru ụbọchị a blessings of gay couples not as a union according to onye si asụ dị oyibo nọọsọ nsọ n'Afrịka ka ọ na-atara ndị ike ndị nọ n'ọda continent aghọtago the message what everything may you understand malụ ebe the Pope na-aga malụ ihe the Pope na-akwado ya achiv ma nọọsọ nsọ Afrịka bi ọ trend because na ndị professors our reverend fathers our men of god our christian brothers and sisters are still busy trying to sugarcoat the pope Ukulu. they are still busy trying to explain it more more than the pope they are too, still busy trying to look for a way i guess we're back at the thing up and then I'm ndị the speaker against the pope out to ndị bring the church down amụrụ m ihe o na eziokwu na-afụzi anyị ụfụ na ntị eche m eji eziokwu wee mara anyị bụ ndị Igbo mara anyị bụ ndị Afrịka mana nke ikpeazụ a this our new generation of ndị Afrịka na eziokwu na-afụ anyị ụfụ na ntị anyị ga-afụ ihe na-acha white one but because of na the thing ga-eme our belief system affect anyị chọka anyị tọn ya na ọ bụgozie black then ifuzi na asị na the thing na-achazi white is not the person nwere agenda to pull you down ọ nwere agenda to destroy that organization ọ ya nwere agenda to destroy Christianity o nwere ebe ga-aga na the whole world o nwere any religion ọbụla dị n'ụwa be it Muslim be it Christian be it Buddha be it Hindu ihe ọbụla ọsọ ya bụrụ ọnụ kpọrọ religion o nwere obodo ọbụla ị ga-aga n'ụwa o nwere any tradition n'ụwa rekọmendịlị ndị na-akpọ ntu rekọmendịlị nwoke na nwoke maọbụ rekọmend ya nwaanyị na nwaanyị ịdị na-awụ ofu aka ọ bụ alụ n'ọlmost every country ọbụla ị ga-aga n'ụwa ọ bụ alụ n'ọlmost all religion ọbụla ị ga-afụ n'ụwa den somebody kpọrọ onwe ya pope wee pụta wee gwa gị that eh, you should not bless gay couples as a union but when they come to meet you in in a way that they need blessing that you should bless them then african person wee bụ na ịghọtarọ ihe the pope na-akwado ịkọwa ịghọtarọ that na the pope is stylishly using style to legalize ndị gay ịghọtahịa ịchọgodo mgbe ọ pụta kpụ ụkwụ afa the same catholic church till date ọ ka bụ ọ ka dị legal for a a a man to marry more than one wife ọ bụ a very big sin ka ọ bụ A second wife is not allowed to take the blessings of Holy Communion in Catholic Church till date. The Pope after that one kò mẹ́rin The Pope after that one kò amend that the law kò suit to second wife. Till date, once you be a divorcee, you will not a second wife. Ọ bụ na your first wife anwụbe. Ọ bụ na emebeghị ya n'usoro ndị ụka ọ na ị ga-esi wee mee ya ka ọ bụ na gị na your first wife ekewago finally. na ịnwụgodo anwụ na Catholic priest cannot come and bury you. So jụzie onwe gị ajụjụ nke nwa an African man. As an Africa, marrying more than one wife is not a sin traditionally. But a Catholic pụta all ya sin even though na onwebebe ndị Bible back na-egosi na marrying more than one wife is a sin. the Catholic pụta mee ya na ọ bụgo sin to the extent that a second wife is not allowed to take partake in the blessing of Holy Communion. and you as a as a as a man that found yourself in a polygamous family in Wogodu tomorrow a priest cannot come and bury you and the catholic pope have not been able to amend law to suit polygamous family to suit a man who married more than one wife to suit a second wife but they are now looking for a way to twist the law to favour nwoke na nwoke wine na wine so you are telling me now that tomorrow nwoke na nwoke everybody ma na gay ebinite ọtọ ha ọgụọ onwe fa chisie marchili towards the altar dey meet a reverend father for blessings then that reverend father kwesị ịgwafa afa na ihe fa na-eme adịrọ mma that they should repent hapụzie ịgwafa to repent shee ife aka n'isi nyebe fa blessing ka ihe dịtị na-akọwa ihe na-egosi na that reverend father alegalize go ihe fa na-eme m wee fu a lot of people na-achọ excuses na defend ihe pope kwuru whereas na okwu pope kwuru kwụ ọtọ ọ kwụ ọtọ straight o need any explanation somebody ma ihe ga na what english gụọ the thing gụọ ya ọfụma ị ga-aghọta ebe pope na-eje ọ dị ọnọdụ ka nke nwe mana mmadụ na-ezu ori na onye a bụ hadin criminal ịma na onye a bụ hadin criminal ọ bụrụkwa na ị marọ ọ bụ na ọ dị iche nke a bụ na ịma na onye a bụ hadin criminal then the person na-ebuli egbe ya dresị asị krim na kpuchie iru ya bịakwute gị nwa bụ reverend father sị gị biko gị kpeelu m ekpele without threatening your life ikpelu the person ekpele ọ na ịma na somebody bụ a prostitute onye a bụ ezigbote azi na achawo achawo nke ya bụ achawo ama ama o wee aka achawo mesia ma makeup dresị otu ndị achawo sa dresị na-atalụ chingom na-abịakwute gị nwa bụ a reverend father wee sị gị biko na only the blessing for you instead of you as a reverend father to counsel the person gba the person nyere ma adịrọ mma ya imezibi tụkwasị aka kpele onye ekpele that is exactly ihe this pope na-akọwa now that tomorrow two ladies now ga march towards the altar ofu ga-adresị ka nwoke ofu adresị ya ka nwaanyị fanato nwofa kisin gbalụ ring n'aka as married couple then bịa meeting go nwa bụ reverend father si gị biko gị kpele anyị ekpele instead of you as a reverend father, as a somebody God may use as an instrument, instead of you to counsel that those two couples, those two people, instead of you to counsel them that what they are doing is not good, that is against the plans and will of God. Ikpebele fe ekpele. Tomorrow, nwoke na-abụ amachiri together ofu adreesị aka nwaanyị, ofu nkọrọ adreesị aka nwoke, na-eje ka James Brown, na-amachi towards the altar. Then ngwa na oge be child of God si n'ebe reverend father ị na-aghọ ọchịfafa na-ata kisin na-atụ nfa kisin nkọda dịka nkọda dịrịsa ka nwaanyị nkọda dịrịsa ka nwoke ụmụ nwoke na-abụ gbalụrụ ring asị ndị nụgolu di na nwunye i wee bịakwute gị sị gị please father I need blessing from you then ngwa na oge seeing them that they are gay ịma na ịfụnafa bụ gay instead of ịkansụl ụfa na ife na-eme adịrọ mma ihe ị ga-emezi bụ tụkwasị aka kpelufe This is what some of you are defending. My brother, my sister, you are not just the only one that is a Christian. Mono, I'm a Christian, but I can tell you that this one, away from Kari, this reverend, this poor people, eh, orderly, 100%, ah, I'm not in support of it. Because here I'm just like a means of legalizing the Napontu. The government, the European government are trying to do their best, kafa penetrate our government, kafa accept all this gay. Okodefo ome, ọrịa Kafa ji gba Goodluck mgba na-agbakwa nwoke Uganda mgba na the same Kafa ji fight a lot of African leaders na Senegal ya afụ na ndị Africa na brain fa kpochiri akpochi na once ọ bụ ihe concern religion na our brain dey blocked kịta afa chọchị iji true church kasama na Catholic church bụ the head of pillar of Christianity achọ iji ya wee penetrate ya Africa and some of you are supporting it and then abịa notice that most of the people na support you. some of them are ndị na-akpọ ntu ụlọ ofu nke m na na-eme argument yesterday na group na my page bịa na kọmentị na sọpọtụ ihe dị popu ukwu na-afaịtị onye ọbụla na-ekwu against ndị na-akpụ ntụ ihe abụrụ ihe eji ndị Afrịka ọdọ na our culture ọdọ na our tradition even our ancestors emely allowed even God Almighty did not allow it onwere kọntrị ga-aga n'ụwa ọ dị allowed sọ ọ bụ na ibe onye na-akpọ ntụ bụ onye ege na sọpọtụ ihe a na ihe ọ na-ekwu biko ngala ga advice gị bulu ngwongwo gị na-aba Italy bulu ngwongwo gị na-aba Vatican City jee mit edi popu ahụ na-abụ mebi onye ọbụla si chọọ ọ bụrụ mmadụ kwuo okwu na-enwere isi nchọnụ nsọ aka of the Pope is just a human being like me and you is bound to make a mistake so mee mistake correct ya no mee mistake because even Bible am na gị na-abụ na-agụ si gị that you should have no you have no right as a human being to curse anybody that God have not caused, or you have no right to bless anybody God have not blessed God have never in any way blessed ndị gay God have never in any way recommend ndị gay na Bible same thing with our ancestors with our traditional belief Same thing with every religion up and down Then somebody use those style, not talk uh, or integrate here into the religion, and you people are clapping for him. If you let me book one on the OG,